Mgbaama nke Ọrịa Parkinson Kedu ihe mgbaama nke ọrịa Parkinson? A na-eji akara ngosi ndị na-emetụta mmegharị ahụ (motor symptoms n'asụsụ Bekee) na ihe mgbaama ndị na-anaghị emetụta mmegharị ahụ nke bụ non-motor symptoms n'asụsụ Bekee. Mgbaama ndị na-emetụta mmegharị ahụ Ihe mgbaàmà atọ bụ isi nke ndị na-emetụta mmegharị ahụ nke Parkinson bụ ịma jijiji, mmegharị nwayọọ na mkpọgide. Ọ bụ eze na a na-ahụkarị mgbaàmà ndị a, mana ọ dị mkpa ịmara na ọ bụghị onye ọbụla nwere ọrịa Parkinson ga-enweta mgbaàmà a. Ịma jijiji Ịma jijiji nke akụkụ ahụ dịka aka, agba, egbugbere ọnụ maọbụ ụkwụ Ọ na-amalite n'otu akụkụ nke ahụ ma na-emekarị mgbe akụkụ ahụ o metụtara na-ezu ike. Iji nwayọọ nke mmegharị ahụ, a na-eji mgbaàmà a na-eji nwayọọ nwayọọ eme ihe nke bụ bradykinesia n'asụsụ Bekee, na-eme ka o sie ike ịrụ ọrụ dịka ịga ije na ijikọta eriri akpụkpọ ụkwụ. Mkpọgide. Mkpọgide n'akwara nke na-ebute ihe mkpọgide na mmegharị dịka ifegharị aka ma ọ bụ ịtụgharị n'elu akwa. Ihe mgbaàmà ndị ọzọ na-emetụta mmegharị ahụ nke ọrịa Parkinson gụnyere mbelata ihu ihu, nsogbu akwara na-achịkwaghị achịkwa na nke na-egbu mgbu, ọnọdụ na-adịghị mma, ahụ nwere ike ịdagha ihu ma bụ n'akụkụ, ịdọrọ ụkwụ ma ọ bụ na na aga ije akwụsịghị ọtọ ike n'aka edemede na-adị ntakịrị ntakịrị. mgbaama ndị na-abụghị ndị na-emetụta mmegharị ahụ Ọrịa Parkinson nwekwara ọtụtụ ihe mgbaama na-abụghị nke ndị na-emetụta mmegharị ahụ. Ndị nchọpụta achọpụtala na ụfọdụ n'ime mgbaàmà ndị a dịka mbelata ịnụ isi na afọ ntachi na-apụtakarị ọtụtụ afọ tupu mmalite nke mgbaàmà nke ndị na-emetụta mmegharị ahụ. Ụfọdụ mgbaàmà nkịtị na-abụghị nke ndị na-emetụta mmegharị ahụ bụ isi ike nghọta ihe. Ndị a gụnyere ihe isi ike ilekwasị anya, ige ntị, atụmatụ, ime ọtụtụ ihe n'otu oge, ịhazi na icheta ihe. nsogbu uche. Ndị a na-agụnye enweghị mmasị, nchekasị, mmetụta, nchegbu na ụjọ, ịda mba n'obi, mwute na mgbakasị ahụ, nsogbu na iwe. Nsogbu ịrahụ ụra. Ndị a na-agụnye ehighị ụra nke ọma, nsogbu ịrahụ ụra, aghara n'oge ụra, mmepụta nrọ, na oke ụra nke ehihie. Mgbaàmà ndị ọzọ nke na-abụghị ndị na-emetụta mmegharị ahụ gụnyere mgbu, ike ọgwụgwụ, afọ ntachi, mbelata ọbara mgbali mgbe ị na-eguzo, mbelata ịnụ isi, nsogbu ịnyụ mamịrị, nsogbu ọhụụ, ihe ihe ka ọ bụ na nrọ, na-emekarị na njedebe nke ọrịa ahụ n'ihi ọgwụ. Maka ụfọdụ ndị mmadụ, nsogbu nchekwa mkpali nke ọgwụ ụfọdụ na-ebute nke nwere ike ịgụnye oke agụụ ịzụrụ ihe, ịgba chaa chaa bụ agụụ mmekọ nwoke na nwaanyị dị elu. Ọ bụrụ na ị na-enwe otu n'ime ihe ndị a bụ ngwakọta nke mgbaàmà ndị a, ọ dị mkpa ịhụ onye ọkachamara ahụike ka o wepụ ọnọdụ ahụike ndị ọzọ nwere mgbaàmà yiri nke Parkinson. Ọ bụ Parkinson's Africa na IPDGC Africa wetara gị ozi a. Maka ozi ndị ọzọ, biko gaa na www.parkinsonsafrica.com.